ndị be anụ m ekenenụ nke ka unu dị ọrụ adịsikwa onye ọbụla apụtasịkwa ee onwe ive si ka m kwuo maka ya kama na mbụ na nsị na m ga-ahapụ ikwu nụ mana echesiri m ya ụnyaahụ si na onwe ndị ga na-ene anya si onye ga-ekwu okwu ọ bụ gịnị ka a na-eme maka ihe a nwesị ekwu ka m tinye ọnụ n'ife na-emenụ ife a tụrụ n'Imo steeti ebe a atụrụ n'Imo steeti wee mesịa wee letọcha ife niile eletọ wee si na nwoke m abụ onye melinu o wutelu m apụ na m ekwuru okwu o wutelu m maka na obodo a nọ na ya na-akpọ naijiria bụ odidi ka anyị na-edizi obodo a naijiria letọrọ eletọ naijiria letọrọ eletọ ndị naijiria achọrọ ịhazi obodo fa ndị naijiria achọrọ ịhazi obodo fa kama na anyị na-enezi anya si na be anyị bụ ala igbo ka anyị na-edozizi ya ka anyị jiri nwayọọ na-edozi ya ifuga ife me na abịa steeti emechara elekshọn tụnyela alex oti o wee banye wee lụba ọlụ wee lụba ọlụ anyị wee fụ na ọ bụrụ na ego adụrọ ọ na ụmụ ife mee naijiria kama na ndị nọ n'ọchịchị achọrọ ịlụ ọlụ a na-etu o ego ebe a na-alụ ọlụ a na-afụ na ọ na-alụ ọlụ a wee lebe anya si ọ bụ na ọ ga-adị pọsịbụl atụkwa ọzọ ka a kwapụ onye anọ n'ọchịchị n'Imo steeti a wee pụta wee tụsị ya n'ezi iveva melụ iveva na-egosi na ife ọpụta bụ na enwezi ihe dị ka eleshọn na Naịjirịa eleshọn anwụgo na Naịjirịa onwezi ife a na-akpọ eleshọn ebe a ife a na-emezibụ na-abụ apụta emiti INEC ma emitie ndị a ga-emiti afọ ego apụta akagbucha ife niile ndị mmadụ tụrụ tinye ife ọzọ ebe a ke ka o si wee bụ na apụtasị imo steeti niile wee pụta wee tụọ ndị a na-epụtasị ma bụ ya meri n'ife na-eme n'imo steeti arị nọkịta gara aga n'ife na-eme ebe ahụ imo steeti bụ steeti amala ama na-eme ọfụma na-eme ọfụma na mbụ pụta nwoke ma wee banye ife wee si n'elu wee mebisie wee lụọ n'ala nwoke ma wee mebisie ife niile ọda alụ na-egbuso ndị mmadụ bema na-egbu ndị mmadụ were imo steeti mebisie ife niile dị na ya ọ na-abụ ewelu steeti abịa n'ala Igbo were ofu steeti na-emebi hmm? ọ na-eme anyị nche fet ọ bụrụ si Imo steeti ka ọ na-eme afet ọ bụrụ si Imo steeti ka ọ na-eme afet ejide ofu steeti na-emebi ọ na-emebi ala Igbo niile ọ na-adachi anyị azụ hmm? anyị na-achọ ka anyị dozie ive ndị a ewelụba anyị na-emebisi hmm? welụba anyị na-emebisi ọ ihe bụ na ọ bụ na naijiria achọrọ ịhazi onwe ya ọ bụ na ndị naijiria achọrọ ịhazi obodo fa kama ka a gazie na be anyị dozie ebe anyị godu mana ndị ekwere anyị atụsi ewuli ife ọzọ ma anaụs eh? ife a na-emebi a na-egbu ndị mmadụ eh? enugo mmanya anya n'ife asị ma onwe ka asosieshọn ga esipụta pụta mụ afụrọ na ife gbanwe na baa kịta na bụ na chineke jiri aka ya e binye ọtọ si mba na ife a ga-ebe ọ bụrụ na chineke ekwuru okwu na ife a na-emenụ ịmanụ onwere ife ga-apụta na ya onwere ka solushon ga-esi pụta ka ebe solushon nwanne ga-esi pụtakwanụ nne nwoke ma na-achị imo steeti ọ danọzi imo steeti onye kpọrọ onwe onye ọchịchị imo steeti ara anọ n'imo steeti ị ga-ama ife ọ pụtala ọ danọ nwe ebe a na ọ nọ ejide akpali aka ife a ga-eme abụọ ha ọ ọsọ na steeti enego mmanya sị ka ife a ga-eme ife a afụrụ m afụrụ m orisma chineke ijiri aka ya nnu kụnye si mba n'ife a na-emenụ na ọ ga-ebe enwere m yara n'aka chineke maka na ya bụ eze anyị bụ nna anyị bụ onye ọchịchị anyị nọ na-apụtasị n'ụwa ife na-emebisi ndị mmadụ jide ụwa na-emebi jide be anyị na-emebisi ọ bụ ka a ga-eme ihe a ọ bụ gịnị ka a ga-eme arị na-agago tenyo nke mbụ agago o nwere ọlụ ọlụ ọ na-achọ ịgbakwa a na-ekwu na nke mbụ na o nwere ife ọlụ nọọ ndị mmadụ ka ahụ na-egbusisi na-akwụsị ọbala ọ ego nke nke nke sekọnd wan ọ bụ gịnị ka a ga-eme ihe anyị na-ekwu na a na-achọ idozi bai naijiria jide be anyị na-emebisi ama m ife a ga-eme ya kama ka nsị ka obisi onye ọbụla ike obisi onye ọbụla ike maka na a sị na ebe ndụ dị na olileanya ka dị ebe ndụ dị olileanya ka dị obi si onye ọbụla ike ka anyị na-aga ka anyị na-aga ọ ga-adịchasị mma